Matiu isi nke iri na abụọ n'oge ahụ Jizọs gara n'etiti ubi ọka n'ụbọchị izu ike ma agụụ na-agụ ndị na-eso ụzọ ya ha wee malite ịghọ oke ọka na ịta ya ma ndị Farisii mgbe ha hụrụ ya ha sị ya lee ndị na-eso ụzọ gị na-eme ihe na-ezighị ezi na iwu ime n'ụbọchị izu ike ma ọ sịrị ha unu agụghị ihe David mere mgbe agụụ gụrụ ya na ndị soro ya otu ọ batara n'ụlọ Chineke rie ụgbọ achịcha a na-eche n'iru Chineke nke na-ezighị ezi n'iwu ka o rie ma ọ bụ ndị so ya kama ọ bụ naanị ndị nchụàja ka o ziri ezi ma ọ bụ unu agụghị n'iwu na ndị nchụàja na-emerụ ụbọchị izu ike n'ụlọ Chineke n'ụbọchị izu ike ma adịghị ata ha ụta ma m unu na onye dị ukwu karịa ụlọ Chineke nọ n'ebe a ma ọ bụrụ na unu mararị ihe okwu a bụ ana m achọ ebere ọ bụghị àjà unu agaghị ekpegbu ndị adịghị ata ha ụta n'ihi na nwa nke mmadụ bụ onye nwe ụbọchị izu ike o wee n'ebe ahụ pụọ baa n'ụlọ nzukọ ha ma lee otu nwoke nke nwere aka kpọnwụrụ akpọnwụ ha wee jụọ ya sị o ziri ezi na iwu ime ka arụ mmadụ dị ike n'ụbọchị izu ike ka ha wee boo ya ebubo ma ọ sịrị ha olee mmadụ ga-adị n'etiti unu nke ga-enwe otu atụrụ ma ọ bụrụ na atụrụ ahụ adaba n'ime olulu n'ụbọchị izu ike ọ gaghị ejide ya dọgopụta ya kwa ka ọra bụ otu ọnụ ahịa mmadụ karịrị nke atụrụ oke ọnụ ya mere o ziri ezi na iwu ime ihe ọma n'ụbọchị izu ike mgbe ahụ ọ nwoke ahụ setịpụ aka gị o wee setịpụ ya e wee mee ka aka ya dị mma dị ka nke ọzọ ndị Farisii wee pụọ gbaa izu imegide ya ka ha ga-esi laa ya n'iyi ma ebe Jizọs maara ya o si n'ebe ahụ wezụga onwe ya ọtụtụ mmadụ wee soo ya o wee mee ka arụ dị ha niile ike o wee dọọ ha aka na ntị ka ha ghara ime ka ọ pụta ìhè ka okwu e kwuru site n'ọnụ Aịzaya onye amụma wee mezu sị lee onye na-ejere m ozi onye m rọpụtara onye m hụrụ n'anya onye ihe ya dị mkpụrụ obi n'ezi mma m ga-atụkwasị ya mmụọ nke m ọ ga-akọkwara mba niile akụkọ ikpe ọ gaghị alụ ọgụ ọ gaghị etisikwa mkpu ike ọ dịghịkwa onye ọbụla ga-anụ olu ya n'ama ọ gaghị akpaji amị apịrị apịa ọ gaghị emenyekwa ogho oriọna na-akwụ anwụrụ ọkụ ruo mgbe ọ ga-atụpụ ikpe ya ruo na mmeri ọ bụkwa n'aha ya ka mba niile ga-atụkwasị obi mgbe ahụ ekutere ya otu onye mmụọ ọjọọ ji bụ onye kpuru ìsì nke dekwara ogbi o wee mee ka arụ ya dị ike ya mere onye ogbu ahụ kwuru okwu nkwa ụzọ ibubo wee nwụọ igwe mmadụ ahụ niile na-arụ ha wee sị nwoke a ọ ga-abụ nwa David ma mgbe ndị Farisii nụrụ ya ha sị nwoke adịghị achụpụ ndị mmụọ ọjọọ ma ọ bụ n'ike belzobel onye isi ndị mmụọ ọjọọ ahụ ma ebe ọ matara ihe dị ha n'obi ọ sị ha alaeze ọbụla nke kewara megide onwe ya a na-eme ya ka ọ tọgbọrọ n'efu obodo maọbụ ezinụlọ ọbụla nke kewakwara megide onwe ya agaghị eguzo ọ bụrụkwa na setan achụpụ setan o kewara megide onwe ya alaeze ya ga-esikwa aṅa guzo ọ bụrụkwa na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike belzebọl n'ike onye ka ụmụ unu ndị ikom na-achụpụ ha n'ihi nke a ha ga-abụ ndị ikpe unu ma ọ bụrụ na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike mmụọ nke Chineke ya mere alaeze Chineke ruru unu arụ ma ọ bụ mmadụ ga-esi aṅa pụọ ịba n'ụlọ onye dị ike na ịpụnara ya ihe ya niile ma ọ bụrụ na ọ bụghị ụzọ ke onye ahụ dị ike agbụ mgbe ahụ ọ ga-apụnarakwa ya ihe dị n'ụlọ ya onye na-adịghị n'akụkụ m na-emegide m onye na-adịghị esokwa m ikpokọta ihe na-achụsa achụsa n'ihi nke a ka m ji si unu a ga-agbaghara mmadụ mmehie na nkwulu ọbụla ma agaghị agbaghara nkwulu ekwuru mmụọ nsọ ọzọ onye ọbụla nke ga-ekwu okwu megide nwa nke mmadụ a ga-agbaghara ya ma onye ọbụla nke ga-ekwu megide mmụọ nsọ agaghị agbaghara ya ọ bụghị n'oge a ọ bụghịkwa n'oge nke gaje Mee meenụ osisi ka ọ dị mma meenụ mkpụrụ ya ka ọ dịkwa mma ma ọ bụ meenụ osisi ka ọ bụrụ osisi na-abaghị n'ihe meenụ mkpụrụ ya ka ọ bụrụkwa mkpụrụ na-abaghị n'ihe n'ihi na a maara osisi site na mkpụrụ ya ụmụ nke ajụ ala unu ga-esi aṅa apụ ikwu ezi ihe ebe unu bụ ajọ mmadụ n'ihi na ọnụ site n'ihe nke obi nwebigara oke na-ekwu okwu ezi mmadụ na-esi n'ezi akụ ya atụpụta ezi ihe ajọ mmadụ na-esikwa n'ajọ akụ ya atụpụta ajọ ihe ma m unu na okwu ọbụla mmadụ ga-ekwu nke na-abaghị n'ihe ha ga-aza ajụjụ banyere ya n'ụbọchị ikpe n'ihi na a ga-esite n'okwu ọnụ gị niile gụọ gị n'onye ezi omume a ga-esitekwa n'okwu ọnụ gị niile kpegbuo gị mgbe ahụ ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ na ndị Farisii zara ya sị onye ozizi anyị na-achọ ihe ihu ịrịba ama site n'aka gị ma ọ zara sị ha ajọ ọgbọ nke na-akwakwa iko na-achọ ihe ịrịba ama agaghị enyekwa ya ihe ịrịba ama ma ọ bụghị ihe ịrịba ama nke Jona onye amụma n'ihi na dịka Jona nọrọ ụbọchị atọ ehihie n'abalị n'afọ oke anụ mmiri otu a nwa nke mmadụ ga-anọ n'obi nke ala ụbọchị atọ ehihie na abalị ndị ikom Ninive ga-eso ọgbọ a bilie n'ikpe ahụ ha ga-amakwa ya ikpe n'ihi na ha chegharịrị na nkwụsa nke Jona ma lee onye ka Jona nọ n'ebe a a ga-eme ka eze nwanyị nke ndịda zụọ ọgba bilie n'ikpe ahụ ọ ga-amakwa ya ikpe n'ihi na o siri n'ebe ụwa sọtụrụ bịa ịnụ amamihe Solomon ma lee onye ka Solomon nọ n'ebe a ma mgbe ọbụla mmụọ na-adịghị ọcha siri na arụ mmadụ pụọ ọ na-agabiga n'ebe mmiri na-adịghị na-achọ izu ike ma ọ dịghị achọta ya mgbe ahụ ọ sị m ga-alaghachi n'ụlọ m ebe m siri pụta mgbe ọ bịara o wee hụ ya ka ọ tọgbọrọ n'efu azachasịa ya dozisịa ya mgbe ahụ ọ gaa jiri mmụọ ibe ya asaa nke jọkarị ya onwe ya njọ tinyere onwe ya ha wee baa biri n'ebe ahụ ọnọdụ ikpeazụ nke mmadụ ahụ bịa jọkarịa nke mbụ otu a ka ọ ga-adịkwara ajọ ọgbọ a mgbe ọ nọ na-agwa igwe mmadụ niile okwu lee nne ya na ụmụnne ya guzoro n'ezi na-achọ ịgwa ya okwu otu onye wee sị ya lee nne gị na ụmụnne gị na-eguzo n'ezi na-achọ ịgwa gị okwu ma ọ zara si onye gwara ya onye bụ nne m olee ndị bụkwa ụmụnne m o wee setịpụ aka ya n'ebe ndị na-eso ụzọ ya nọ sị lee nne m na ụmụnne m n'ihi na onye ọbụla nke ga-eme ihe nna m nke bi n'eluigwe na-achọ onye ahụ bụ nwanne m nwoke na nwanne m nwanyị na nne m